there. Kosh, kosh. Gola, boy. okwu ego onye ka enyi na-ekwu okwu ego ka enyi na-ekwu n'chukwu ehi ọdụdụ kodo bụ nwanne ma mmalị gbalụgo okwu egwu ude ude ego na-eme ya chukwu n'udo ụdị giligili mmọnwụ na-abịa ka anyị na-ayọ onwe ndị ji ngaji eri sọsọ aka ka anyị na-akwọ n'obi today men don take ere mụ moi moi na relief market ọgbọ shu ere mụ koi koi ere ụtụtụ bakara na limka ọmụpụpa na ogwute bute nka ogolo na-eme nwoke ka winta ịtọrịtiri akpa gị asị mba sochukwu biko mee n'ụba asaa si my mate arugo na asaa nna echedo ka iruteze my side dịka shu ọ gị nwee my size my size chukwu okike achọrọ ọmụcha akpa ndị white dịka afụ ọnụ ngige afụ ọnụ ngige biko were ngọzi gbaa m ogige gbaa m ogige na soro ibe m racha otogo nchebe otogo nchebe chukwu okike na alụmife imela waka mma malụ na vila iburu ike nata nna gị kpowe gị n'aka ọ bụrụ na ijiri ọchịchị nata amatinye afọ gị na nkata emewede metin itinye ọnụ dị ya afọ onye ọgịke bụ n'aka. tuchukwu anyị na-ayọ ọfọ ka anyị na-agọ anyị rụọ na anwụ ka anyị rie na ndo ya bụ ihe anyị na-ayọ maka na ụkwa ruo oge ya ọda ụdara ruo oge ya ọcha ọkwa na ofu ntabi anya ka nwa bọyị ji atọ ọnụ tọga tọga eji ego na-eme ibe sọlịa chukwu ego udo